ọgbụgbọ abụ unu na-enye m obi ụtọ kụpụrụ jizọs aka Amen. Amen. All right. If you have any question to ask from the message or on Horemo or any teaching, you are free to ask your question. ọ bụrụ na ọ dị ajụjụ ọ bụla ị nwere banyere ije ozi anyị horemo maọbụ na nkụzi anyị maọbụ na ihe ọbụla na-enye gị nsogbu na ndụ ohere dịrị gị ajụjụ mmadụ one ga-achọ ka ha jụọ ajụjụ ya ka elu Let's start with our brother. Yeah. Praise the Lord. Hallelujah. I want to ask this question. Okay, my name is Evangelist Pastor Sheridan. I'm from Mehimemba, no? Abum uh, uh, onye Himemba, no, Pastor. Evangelist. Evangelist Pastor Sheridan. Evangelist Pastor Sheridan. Otu onye na-akụ na abụọ. <laughs> Yes, um, just like our mommy said about uh, CPM, I have been to CPM service before. I was able to partake in their Sunday school. They were teaching all these things in that particular Sunday school about women wearing earring Cortez, Wivon, and all whatnot. dịka onye kpekọrọ ụka na nzukọ CPM o nwego mgbe m nọ ebe ahụ a na-akụzi Sunday school a na-akụzi ihe banyere otu ụmụ nwanyị si eji ngwa ma ọla ntị na ihe ndị dịka ya so they were saying that these things lead a lot of women who are truly in the Lord to hell na ihe a na-adọkpụpụ ụmụ nwanyị ndị nke nọ n'ime Chineke wee kpụga ha ọkụ ala mmụọ But when you look around, you will see that very few of them are the one dressing holy. Ile anya hụ na ọ bụ ole na ole n'ime ha bụ ndị na-eji ngwa n'usoro ịdị nsọ. So now, in Horimo, I can say that maybe 99.9 percent 100% addressing holy. abịa na nzukọ anyị bụ horemon ile anya site n'isi wee rue n'ọdụ ha na-eji ejiji dịka ndị nke chineke so my question is ajụjụ m wee bụrụ how come members women in horemon understood it very well and they were obeying the scripture what our daddy is preaching they are all scriptural. I have had a dream. I'm a witness to this teaching. I have had a dream about a pastor, my pastor friend. The church where he planted, just very, very few are dressing holy. I had a dream on that Sunday morning I was to go to church about him. I didn't even know that it was him until when I went to church, the dressing and the color and everything about that man revealed to me that it, was the man that God was revealing to me. And in the dream, I was told that I was even crying the dream that no one that is doing all these things that will make it. When I join, when I ajụjụ you see, now, anyị ukwu Pastor pọrika Now, otu se si kụzi ihe ụmụ nwaanyị anyị niile wee jigharịa ejiji wee na-erube isi ka ezi maka ndị nke ọzọ na-akụziri ya a gịnị bụ o nwere enyi m nwoke m chọrọ ịga kpee ụka na nke ya e wee kpughere m ebe mmadụ one na one jiri ejiji nke ọma my question is you taught the church and they listened and obeyed like every almost everybody how come in some churches i know they do teach them in some they, they do teach them but not very often how come all the women are not complying Praise the Lord. Unu anụgo n'ihe anyị kwuru na mbụ? Amen. Amen. I, well, from his question, he's asking. Uh, in some churches, they make mention of this, but they don't comply, or not everybody. nke bụ eziokwu na ụfọdụ ime ụlọ ụka ọ na anọkata agorogoro ekwute ụmụ ihe ndị a n'okwu mana ha anaghị eji ya kpọrọ ihe but in Horemo everybody is complying mana Horemo onye ọbụla na-aṅa ntị wee na-agbanwe why is it so gịnị mere o ji wee dị otu ahụ the answer can be those churches are not speaking with conviction with assurance and with certainty ga-abụ ma eleghị anya ọ bụrụ na nzukọ ndị dị otu a na ihe ha na-ekwu ha anaghị agbawa egbe ọdụ ọkwa na ha enweghị owuwe anya ma ọ nwee ebe a ga-eji wee kwagide nke ọma n'ime akwụkwọ nsọ they are preaching with a kind of apology and ah! if you like to do it you do it if God has not convicted you leave it okwu ọ na-aba na-ekwu ya na-etere ha ya mmanụ ee ọ bụrụ na ọ ga-ekwe gị omume ịgbalịsie mee ọ bụrụkwa na Chineke kpughere gị mee ime o kwekwaraghị anyị a na-ele anya mgbe o jiri kwe they are not assured themselves that what they are teaching is necessary to go to heaven ihe a ha na-akụzi ụfọdụ n'ime onwe ha enweghị owuwe anya na ihe ndị a dị mkpa maka onye ọbụla chọrọ ịga eluigwe and so when the members study them I know that they are not really sure, they're not really convict, convinced themselves, the members don't bother. mgbe ndị ha na-akụziri lere ha anya n'iru wee maa na ihe ha na-akụzi ha enweghị owuwe anya ha elefuru ha anya but here having known very surely in the word of god and having got it confirmed by the revelations of god in those it takes to heaven and to hell we preach with total conviction knowing that it is part of the teaching. If you don't do it, you are not going to heaven. N'ime horemọ ọ bụghị naanị na anyị na-eweta ihe anyị na-akụzi akwụkwọ nsọ anyị onwe anyị nwere owuwe anya nwekwa nkwagide nke sitere na mkpughe nke Chineke ma ndị Chineke mere ha gaa eluigwe ka ọkụ mmụọ anyị na-ekwu ya na-ekwu ya hoo ha ọ bụrụ na imeghị ya ị ga-agọnarị onwe gị eluigwe wee chọta onwe gị n'ọkụ ala mmụọ If you don't comply, we ignore you. You're not a serious Christian. You're not a holy Christian. So we don't give you attention as much. That is why you find the people complying. And once in the majority, people are doing it others will follow in order to conform. na-abụ mmadụ na igwe mmadụ ka na osi not necessarily because they are born again not necessarily because they are convinced but they have come to an environment when you go to the house of uh, a, a king and everybody is removing his shoes what are you supposed to do with your own shoes you remove them. ụfọdụ n'ime ha bịara n'anya hụ na onye ọbụla yi uwe mwụda gbara ntị ọtọ na olu ọtọ ọ bụrụ na ị gaa be eze onye na-apụta gbapụ akpụkpọ ụkwụ ya ịpụta ịgbasa nke gị n'ọnụ ụzọ ma ị ghọtara ma ị ghọta gị ka ibe gị so others they have come to a place where they don't use this they just remove it ụfọdụ bịara wee n'anya ka ndị bi ebi si wee biri wee sonyere ha but some they are convinced that this is part of christianity so they remove it. ụfọdụ nwere owuwe anya mara na ihe a bụ ihe chineke chọrọ n'aka ha ha ji wee wezụga ya Is that okay? Thank you. Kopụrụnụ Jizọs aka. Anymore. Next person. Onye ọzọ. Give microphone to the people. Praise the Lord. Hallelujah. My name is uh, Ebringa Francis. Ah, I'm Bobina Francis. Ebringa Francis. Huh? I'm a member of uh, Holy More World Bank Unit. Let me start by thanking God for bringing me here and uh, for bringing me to Horemo. Let me first of all thank my auntie who introduced me to Horemo, Auntie Ifure. May God bless you my question goes like this. I've, uh, I've, I've, uh, I've uh, always uh, been in uh, argument with my lovely sister who worships at the Winners Chapel concerning the use of earring and other things. But uh, it seems that I always lose the argument because when she asks me this question, what verse in the Bible that contains such things? So I will just keep quiet. I don't know the verse. So please, Daddy, I thank God that uh, this is my first time of seeing you live. So please, uh, I want you to please help me with the actual vaccines that condemn, so that I will go back to her and tell her the reason why she need, she really need to stop using those things. Now, which book do you direct him to go and buy? I've not. I just the books that uh, my sister normally gives to me after reading, I return it back to her. So I do encourage her that she, she should come and visit my church Why don't you buy the book, read it, and be a master, an authority about the matter? I will. Akwa ịnụgoro na ejighị nri arịrịọ azụ nwa. Ọ ka mma na ị gara gote akwụkwọ ahụ wee bụzie ọkaibe were ya na-akụziri ndị ọzọ. Okay, okay, I promise you sir, I, I, will, I will purchase the book. I also have a, a very, a very, a very important. Do we have the books here for sale? Books. So go and buy. divine revelation and scriptural exposition on believers' holiness and believers' clothing and adornment. Read it very well and be an authority to, to preach and defend this doctrine. Okay, sir. Thank you very much. Or oh, a small one that you can quickly buy is purify yourself. Okay. Get it. Okay, sir. So that you don't remain babes always asking chill, chill questions of newcomers. Okay, sir. Another, another important question is uh, this one concerning marriage. I want to know, sir, if a lady whose, uh, whose uh, bride price was not paid but accidentally got pregnant for a man, so at the time the man keeps saying, I will come and see your people, I will come and see your people, uh, and the lady starts living with the man in the house. Then after giving birth, the man turns the lady to a punch bag, beats up the lady every day with the kids. So the lady have no option than to run out of the husband's house. Then after that, she then met the former boyfriend who is supposed to marry her then, but uh, I don't know. So now she's begging the old boyfriend for forgiveness and also for proper marriage. Please come and pay my bride price. Come and pay my bride price and marry me. If a person, if that person goes ahead and pay the bride price of that lady and marry her, will such person make heaven? I mean the man. Will such man make heaven? Thank you, sir. Ajụjụ ya ọ sị aga m abịa ka ahụ hụ ndị be ụnụ ọ na-ekwe nkwa mana o mezughị nkwa ya mana o were nwa agbọghọ abịa wee na-amụ ka esi eti ọkpọ o tikatago ya ọkpọ o wee gbalaga wee zute enyi ya nwoke nke ya na ya biri ndụ na mbụ si abịa kwụọ ụgwọ n'isi nke mụ na gị bụrụ di na nwunye ajụjụ ya wee bụrụ ọ bụrụ na ọ dị otu a ma nwaanyị ma onye lụrụ ya alụ ha ga-eje nwee n'igwe. There are some cases that are brought to the doctor in the hospital. enwere ụfọdụ ọrịa a na-ebutere dibịa n'ụlọ ọgwụ and the doctor does not prescribe drugs until they carry out tests dibịa anaghị ewere ọgwụ nye ha ruo mgbe a ga-aga mee nyocha n'ụdị dị iche iche if such is if such sister is a member of holiness of our movement that wants to know the truth we must carry out proper investigation to know what is her case. ọ bụrụ na onye ahụ bụ onye otu anyị ọ dapụta otu a anyị ga-eme pụrụ iche wee mara nke bụ eziokwu otu ọnọdụ ya si wee dị we will want to check up whether there is marriage between her and the first man. anyị ga-achọpụta ma e nwere ihe bụ ezigbote ọlụlụ dị n'etiti ya na nwoke nke mbụ If there is no marriage by our investigation, is then we will check up whether there is marriage between her and the second man. ọ bụrụ na anyị chọpụta na enweghị ihe jikọtara anyị na onye nke mbụ na ọnụnụ anyị ga-anachighi azụ nyochakwa na onye nke abụọ ma enwere ihe jikọrọ ha na ọlụlụ it takes investigation to know whether she is married at all or is not married up to now though she has passed through two men ọ bụ site n'ime ezigbote nyocha ga-eme ka anyị nwee owuwe anya ma enweghị ka o si wee lụ dị n'usoro ọnụnụ di n'aka onye nke mbụ ma ọ bụ n'aka nke onye abụọ it's not all the time that dowry is a factor in marriage. Sometimes marriage is held even if there's no dowry. we want to check uh, on the parents to know what role they played on the matter. anyị kwesịrị ịnụta n'aka ndị maara ya wee mara otu ha si wee nye aka usoro wee hazie ọnọdụ ha so we cannot just answer in a word except investigation is done anyị agaghị enye gị ezigbote ọsịsa ugbu a naanị ma e mere ezigbote nnyocha ka anyị mara nke bụ nke thank you ndewo kụpụrụ Jizọs aka Praise the Lord. Hallelujah. Amen. Amen. Uh, please, Daddy, my question is about these uh, doctrinal issues. I want to ask Is there any way that uh, these uh, biblical doctrines will be outlined? Because there is a serious problem in the body of Christ now. Some will say they are not given to preaching this some will be condemning, say, there is a man now in the YouTube called Abel Damina. Most of the, the biblical preachings, doctrines, this man is just bent on condemning, condemning. He will condemn a uh, water baptism. He said water baptism, those that are doing, they are just uh, going for swimming pool. Those that are taking Holy Communion. He will name th these things when you are hearing. And some, some will say they are not given to preaching uh, hell, uh, preaching rapture. And this thing is causing serious confusion in the body of Christ. Is there any way that these uh, biblical doctrines will be outlined Then the books, so that we ship, uh, disperse those, uh, those books, so that other people will know, some pastors will know. This is what they are to teach, to preach to their churches. Thank you, sir. ihe nwanne anyị nwoke na-ekwu na ihe ndị na-ekwu okwuchukwu na redio mana na telivishọn na-ekwu kariziri akarị otu nwoke a na-akpọ ebe Damina ọ na-esunye ọgba aghara ọ ndị na-ege ya ntị ka m na-atụ ụta ọ na-arịọ nna anyị ukwu nwere otu a ga-esi wee hazie ya nke ọma wee dee mara ihe ndị kwesịrị ka a na-akụziri nzukọ kraịst How many of you know the books that outline the doctrines we preach in Horemo, Holiness Revival Movement? You know the books that outline the doctrines we preach. How many of you have come across it? mmadụ one n'ime unu bịagoro hụ akwụkwọ ndị anyị depụtara osisi dị iche iche anyị na-ezi na yeah which one that is me the people are not reading this book holy life the holy life and ministry of a true preacher why i have found grace in god's sight outlines the true doctrines of holiness of our movement the doctrines we preach with explanations, with scriptures. akwụkwọ a nyere nkọwa banyere ozizi niile anyị na-ezi na horemọ ebe ọ dị na mpaghara akwụkwọ nsọ edepụtara ya nke ọma my doctrinal conviction owuwe anya m na ozizi One, the, on the Holy Bible. Nke mbụ bụ na akwụkwọ The Holy Bible is the word of God, inspired for mankind with final authority on all issues of life, personal, family, government and society. Bible nsọ bụ okwu sitere na Chineke nke ekpughere nye maka ọdịmma nke mmadụ n'ihe metụtara ndụ nke onwe ya, metụtara alụmalụ na ihe niile bụ ndụ gbaa gburugburu. Number two, the Trinity. God exists in three separate persons: the Father, the Son, Jesus Christ, and the Holy Spirit. Ha dị mmadụ ịtọ jikọtara ọnụ wee bụrụ otu These three separate persons exist through I mean, exist together through all eternity as one God who is the creator, the Lord, Jehovah, the eternal the eternal almighty God. mmadụ ndị a dị atọ n'ọrụ onwe ha iche iche jikọtara ọnụ bụrụ otu chineke bụrụ chineke bụrụ chi na-elekọta ihe niile n'ihe niile dị n'ụwa ọha niile bụ otu 1 John chapter 5 verse 7 Matthew chapter 28 verse 19 Mark chapter 12 verse 29 ị ga-ahụ ya na mpaghara akwụkwọ nsọ ndị a dị iche iche Number 3 the humanity of Jesus. Jesus Number four, Jesus, the only savior of mankind. Jesus onye bịara bụrụ onye nke mmadụ. Number five, the sinfulness of all men. Mmadụ dịka ndị bụ ndị Number six, salvation from sin. Number seven, water baptism. ịwụ mmiri chukwu Number eight, sanctification experience. Nke asatọ, inwe nwapụta nke odide nsọ. Number nine, Holy Ghost baptism. Nke itoolu, ọwụwụ mmiri nke mmụọ nsọ. Number ten, healing, deliverance, prosperity and miracles. Nke iri, ọgwụgwọ nsọ, nnapụta nakwa akụnụba. Number eleven, the use of medicines. Nke iri na otu, Oh, oh, so eh, get this book, all the doctrine well explained that you can teach and defend. You have it here. akwụkwọ a ihe niile bụ usoro ozizi nke dị n'akwụkwọ nsọ ọ dị ebe a ị ga-eji wee kụzie ihe wee mee ka ụmụ mmadụ owuwe anya also check at the back of um, delightful revelation of heaven Delightful Revelation of Heaven. You will see all we teach and practice outlined at the second side because the book is divided into two. Um, delightful revelation of heaven is revelation, and how to get there is outlining doctrines. na akwụkwọ ekere ibu a aka ekpe ya bụ maka akwụkwọ n'onwe nke dị ya n'aka nri bụ otu ị ga-esi wee nwee ike jeruo eluigwe a kụziri ihe ndị ga-eme ka i jeruo eluigwe is when you don't read you don't know ọ bụrụ na ịgụghị ị gaghị ama if you read you will discover that the things for you to know are already there ihe niile ị kwesịrị ịma ezoro ya n'ime akwụkwọ ndị a mgbe ọ bụla ị ga-agụ ya ị ga-aghọta ya as someone said the best way to hide an information from an African is to put it in a book ọkwa onye ọcha kwuru nke a sị ịchọ izonarị onye isi ojii ihe ga-azụ onye n'ime akwụkwọ ọ gaghị achọta ya they will not read ọ gaghị agụ and so they will not know ya mere ha agaghị ama the holy life and ministry of a true preacher ndụ dị nsọ Why I have found grace in God's sight. Available for you to buy. Yes, that's it. Thank you, sir. Ndewo. Kụpụrụnụ Jizọs aka. Praise the Lord. Hallelujah. na ya nwa biko I thank God for this opportunity. Ana m ekele Chineke na ohere ọma dị otu a. To see Daddy Rika and Iji anya m abụọ ahụ nna anyị ukwu Rika na nwunye ya. And this land again. Na obodo Orodo. Yesterday was my first time to enter here. And I was really blessed. I thank God again. For this opportunity to ask my question. By the grace of God. I am saved. My salvation came since 2021 when Holiness Revival Ministry came to Mbise where I was working. Nzọpụta ruru m aka n'afọ 2021 mgbe ije ozi a bịa kpọsa ozi ọma ebe m na-arụ ọrụ. And since then my life has never been the same again. Site ụbọchị ahụ ruo taata ndụ m adịkwa gị ka ọ dị na mbụ. My husband is a minister. Di m bụ onye ozi Chineke. In Redeemed Christian Church of God. Na ije ozi nke ndị Redeem. Both of us had this message at the same time. Anyị mụ na di m anyị natara ozi ya n'otu mgbe and our bones was caught with fire. ọkụ nke ozi a wee baa n'ọkpụkpụ anyị. as a minister. dịka ndị ozi. we we made up our mind that we must preach holiness in his place where he is pastoring. ọ bụrụ na anyị kpebie na anyị ga-ekwusa ịdị nsọ n'ebe ahu ọ na-eje ozi. we started. anyị malite. my husband do not anoint people again. The church was complaining. ndị mmadụ na-ekpesa mkpesa in Redeem Christian Church of God. Na na na Redeem. Every first Sunday. Sunday ọbụla n'ime ọnwa ọbụla. Is anointing service and holy communion. Ọ bụ ụbọchị otite mmanụ na oriri nsọ. And it's a must. Iwu ka ọ bụ. So two of us we have not been going since the day we had this message mụ na di m anyị anaghị agakwa ite mmanụ na ịnara oriri kemgbe anyị nụrụ ozi a and he stopped it in his own parish o wee kwụsị ya na parish nke ya he changed the garment of the choristers himself ọ gbanwee uwe ndị na-abụ abụ when you enter our own zone our own parish where he is pastoring you might think that is just deeper life or another thing it just took another different shape. ọ bụrụ na ịbata na parish ebe di m na-elekọta ihe ndị ọka bụ ị ga-eche ma ọ bụ ndị kwaya deeper life. one day the zonal pastor called me. otu ụbọchị onye ọ nọ n'okpuru wee kpọọ ya. he said mommy. Ọ̀sìn nne yín kú. Your husband, two of you have not been supporting my ministry. Ọ̀sìn gị na di na unu ada agbasi ije ozi m aja n'ukwu. That he has taken note that getting to a year and now that we have not been coming to anointing service or holy communion. Anyị achọpụtago ihe karịrị otu afọ na gị na anaghị abịazi etere mmanụ unu anaghị anata oriri nsọ. That one day my husband that parish might become an area. an area parish and my husband might become an area pastor. n'otu oge na-abịa mgbe o nwere ike ịbụzi area eh, di gị abụkwara area pastor. since he is not supporting him. ebe ọ bụ na ọ naghị akwagide anyị. because what you do to others that people will also do to you. na ihe ị na-eme ndị ọzọ ka ha ga-emekwa gị. that that we will see the way things will just go on. na anyị ga-ahụ ka ndị mmadụ ga na-esi anyị agwa. And indeed, we are not going. I say that it's not that we are not supporting you, but there are things you and daddy need to iron out. And he Mwes... said that there is nothing to discuss about it. Nsị nna anyị kwu, ọ bụghị na anyị na-agba gị mgbe okpuru kama ọ dị ihe gị na di m kwesịrị ịnọrọ ana wee kapịa ọnụ. So what am I saying? What am I asking now? Hmm. My, we don't go, we don't partake, Even in our church, a lot of people have left where my husband is pastoring, that he's bringing, they will say, ah, uh, first Sunday anointing, or they will go to other places. But that is not our concern. Now, to my own husband, and like every first Sunday now, we don't go to the zone. We don't go to the zone. And the man has been from time, if he calls my husband, he will not get my husband, he will call me. my my my husband I say I say Holy Communion daddy say that it's a must we go we get Holy Communion from people but when you go to communion service and anointing service the people even anointing and doing just the way I am before is nothing to write home about. I say, are we walking in disobedience by not going because where uh, uh the place where the anointing and the communion normally takes place is at the zonal level and our area. And our zone is also our area. My husband, we are just in the pastonage. That is uh, in, in, in another place. So are we working in disobedience? I don't know how we can just because where we have strong authority is just the place he is pastoring. A lot of changes are taking place. That is what I want to know. ihe ọ chọrọ ịghọta ebe ọ na ya na di ya anaghị erube isi aga ụbọchị otite mmanụ na oriri nsọ ha ebe nke ha anyị na-adị ha jisiri ike na-akụzi ihe kwesịrịnụ ọ na-ajụ a ga-agụ ha dịka ndị nnupụ isi The disciples of Jesus, as I believe, used to attend the synagogues of the Jews to have the Pharisees and teachers of the law teach them in the synagogues. Ndị na-eso ụzọ Jizọs na-aga n'ọdị n'okpuru ndị isi nzukọ na sinagogu wee nọdụ ebe ha na-esi But with time, as they understood that the Old Testament had expired and those people were still doing the things of the Old Testament, they stopped going there. mgbe ha chọpụtaziri na oge nke agba ochie agago na ihe ugbu a agba ọhụụ ndị ahụ kwụsịrị ịga ebe anwa was it a sin to them to stop going there na ha agazighị na sinagog ha abụgoro ndị mmehie I'm asking you. Mama Yes. Was it a sin that the disciples stopped going to synagogues of the Jews because no. they were teaching old things that had expired? Abu, bụ mmehie wee nye ndị na-eso ụzọ jizọs na ha agazi na synagogue. ebe na-akụzi ihe gagoro aga no why why no because they are not teaching the words of jesus christ then are you and your husband committing sin when you knew that the, the church was eh, the church is teaching a wrong thing, and you stop going there, are you people sinning? No. Thank you. Settle. No, ah. Daddy, thank you so mm, much. During women meeting, I've also my pastor have explained it, but I, they still put it to me in Revelation chapter three, verse eighteen. Say that I am telling them remove this, remove that. that that I serve in Revelation chapter 3, verse 18, say, I cancel thee. I say it's the word of God. All these things are figurative speech that God is just okay. telling us to buy the word of God, take it. He said, Why will God use that I see, uh, I serve? Uh, uh, Daddy, when we came to women conference, he told me, and I put, he said that I am not, if God tell them, hey, don't buy this. Why we go tell them also to anoint their eyes with that thing? Revelation chapter 3. I understand. Don't waste time there. Uh-huh. So tell me the best word so that I can win. Uh, nwanne anyị nwanyị si na ha jere oni onye isi ya na chineke one hour, wee dee n'akwụkwọ nsọ gị a na-ete n'anya tee n'anya tụnyekwuo nke a na-atụnye n'ime anya gị ọ na-arahụ ụra mgbe o ya Every one of them knew what was the use of eye salve. So the Lord was interested to communicate to them in the in the word of their understanding but not that they should go and buy the thing. Jesus Christ said, uh, When I sent you to go for evangelism, did you lack anything? The people said, No. Now I said, He that has no sword, let him sell his property and buy his sword. And truly they misunderstood him and went to buy swords. Peter said, I have two swords here. Ah, what did he say to them? Hey, he said, oh, don't, it's not, that's not what I mean. It's a figurative word. So, Christian, otherwise Christianity would have been defending themselves. Rather, I am saying be firm and be ready to stand in opposition to your enemies with this gospel. Be equal to the opposition that is coming to you so that you will not run away. But not that you should go and buy swords. Ah, that is not what I mean. Did you see Christianity using sword? No. It's um, because the, a right understanding of that statement has to be received immediately. Oh, if Jesus meant a sword, actually, why is it that Peter cut off the ear of the Pharisees servant. And Jesus fixed it back. I said, no, I have angels to defend me. I just communicate to you that you will need to be militant at this time that I'm going to leave you to face this gospel, to preach it. na na So the people have the mind that if they use eye salve, they will see. Was Jesus using eye salve? ndị ahụ go na onye nwa dibịa ọbụla kpara nzu n'anya ga-ahụ ndị mmụọ jizos were the disciples using eye salve Jesus na did any godly man in the old time, man or woman, use I Jesus was not introducing a doctrine, but speaking the language they will understand. Jesus ọ That is it. Thank you. ọ dị. Kụpụrụnụ Jizọs Praise the Lord. Hallelujah. Please, my name is Reverend Daniel Igwe. Ọ bụ onye ozi Chineke Daniel. I'm a minister with Assemblies of God Nigeria. Ọ na-eje ozi n'etiti ndị assemblies. Assemblies of God Nigeria has been in existence for over 80 years now. Ha agbago iri afọ asatọ mgbe ha malitere. I love the church. I love their doctrine. So, sir, my question is this Horimor came to us as a non denomination. Eh, but the direction the Horimor is going now tells us that it is not a non denomination, that it is a church denomination. Eh, come again. But the direction the church is going now tells us that it is non it is not non-denomination, but a denominational church. na nghọta nke ya ọ sị na otu si hụ otu anyị si azụ ụkwụ na anyị na-agazi ka a ga-asị na anyị na anyị abụgoro nzukọ na-ekpe dịka denomination. In 2019, I attended your program at Abuja. abịara m na Abuja na 2019. I witnessed some of the things you did there. m ihe ndị e mere ebe ahụ. So, sir, I want to know whether Horemor is a non-denomination or a denominational church. Thank you so much. Achọrọ m ịma ka ọ bụ nzukọ na-ejikọta ndị ọzọ ka ọ bụ na o senyegoro anyị na-azụ okwe denomination. Well, everybody knows that a denominational church worships on Sunday. Onye ọbụla maara nke ọma na nzukọ ọbụla kwụrụ onwe ya na-ekpe ụka n'ụbọchị ụka ọkwa ihe eji akpọ ya ụka ọkwa eziokwu uh-huh. All through Imo State, there is no Horemon unit or chapter that worships on Sunday. That worships on Sunday. Amen. Amen all through Nigeria, there's no unit or chapter that worships on Sunday. Na Nigeria anyị niile gbaa gburugburu ma n'ugwu ma na ndịda ma ọwụwa anyanwụ na ọdịda ya enweghị unit anyị ma ọ bụ chapter anyị na-ekpe ụka n'ụtụtụ ụbọchị ụka. The headquarters of Horemo, the reason why we observe Sunday morning worship is because we have staff, more than hundred workers in the headquarters, and we, we accommodate them. na naanị n'isi ọnọdụ anyị na Abuja n'ihi na e nwere ndị otu anyị bicha ebe anwa ma ndị na-arụrụ anyị ọrụ maka gịnị anyị na-arapụ ha ka ha nwee ofufe n'ụtụtụ ụbọchị ụka enweghị ebe ọzọ ha ga-aga we are there like a family staying together dị ka ezinụlọ ndị jikọtara onwe ha na-achọ iru Chineke and that is why we gather on Sunday ya mere e, anyị ji wee na-ezukọta ebe anwa na-efe chi anyị ụbọchị ụka in the headquarters only Now I ask you, with this understanding, is Horemo a denominational church? Nna anyị na ihe m kọwara gị ugbu a, Horemo denomination? Sir, please, I still have a follow-up question before no. I ask that one. Ah, okay, be free, be free. Now, does Horemo with their members, baptize, conduct communion service, That is not left to a denominational church. Ụmụnna ị na-ege ntị akọwaruo egewaruo ọ bụghị naanị ndị na-ekpe ụbọchị ụka ka a hapụrụ idebe usoro okpukpere nke Kraịst. The Bible does not allot such service to denominational church. Chineke adịghị mgbe ọ kagburu si na ọ bụrụ na ị naghị ekpe ụbọchị ụka Go into all the world and preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved. As believing has nothing to do with denomination, so baptism has nothing to do with denomination na mmadụ kwere na jizọs enweghị ihe jikọtara ya na ikpe chọọchị ụbọchị ụka ya mere na etiri mmadụ mmiri chukwu enweghị ihe jikọtara ya na ikpe chọọchị ụbọchị ụka so if horimo baptizes why stop it because we preached the word and made the convert akwụkwọ nsọ si ikwusacha ozi ọma onye kwere itie ya mmiri chukwu anyị na ga-agaziezie anyị kụtacha azụ n'osimiri anyị aga ya azụ n'osimiri similarly holy communion is not left to a denominational church ihe dịka o metụtara oriri nsọ ọ bụghị naanị ndị na-ekpe ụka ụbọchị ụka na-eri oriri nsọ peter ha mgbe ha nọ ha anaghị agazi na sinagog ma ha nọ n'ime ụlọ be ha na-eri oriri nsọ The disciples of old, that's in the early church, ah. took Holy Communion. And ah, even when the denomination had not come. Ndị buru anyị ụzọ wee so Jesus nọ na ezinụlọ ha wee na-eri oriri nsọ. Just as they gathered like this, We could have also taken Holy Communion. It will be part of it. And our members who want to wait in their churches, we allow them. Those who feel, because some of these churches reject them because they see them contrary, they reject them completely. Ndị otu anyị ndị na-eje na nzukọ ha mana ụfọdụ n'ime ndị otu anyị ndị a chụpụrụ na nzukọ ha si na ụlọ ekweghị ihe anyị kwuru anyị aga achụkwanụ ha anyị anabata ha is it difficult to wed biko ịgba mmadụ akwụkwọ a na-arị enu o ji were agba akwụkwọ If we wed a man who has decided to marry a woman and the woman has agreed and the parents have given her in consent, is it a sin? Ebe nne na nna kwere were nwa ha nwaanyị nyefee nwanne anyị nwoke anyị si ha biri n'ụdị ka di na nwunye anyị o mere njọ The, the government of the nation say until you are a denominational church don't wed iwu na-achị ala anyị ọ sịrị ọ bụrụ ha na ị naghị ekpe ụbọchị ụka ejikọnakwara nwoke na nwaanyị or is it that Khan also has said if you are not a denomination don't wed otu jikọtara ndị e, otu kraịst na ala anyị gbaa gburugburu ha ọsigo ọ bụrụ ha na iso ha ya ekpe ụbọchị ụka anwakwana anwa jikọọ nwoke na nwaanyị As PFN also said, if you are not a denomination, don't wait. Otu ụka mmụọ nsọ niile gbara gburugburu n'ala anyị ha atigo iwu si ọ ha na ị naghị ekpe ụbọchị ụka anwakwa na si bịanụ ka anyị gbaa gị akwụkwọ. We wait our members who want us to do so, yet we are none denominational church. anyị anakwaghị achọ ndị anyị ga-agba akwụkwọ mana e nwee ndị otu anyị nọ n'etiti anyị chọrọ na ya sị bịanụ ka anyị jikọọ ọnụ nụ. thank you kụpụrụnụ Jizọs aka Praise the Lord. Hallelujah. By the grace of God, I'm Sister Onyinye Amen. Amen. please, there is something that is not really settled within me that I want to get clearance. And what is it? Our people that practice. Okay, sorry. The okay our people that we know that they are still practicing this traditional religion or they do all this they observe all these customs most times they come to us and tell us that they dreamt they saw their forefathers their forefathers gave them message to do like this or to do like that and we tell them that it's a familiar spirit yes and now in this our church era now that i'm seeing most of us most of our brethren they will come and say they dreamt that they saw maybe our dead brethren gave them message to do like this or like that in the church, you know. So it's not really settled within me. I want to know. I want it. I want. I want clearance. Let me know whether it's not the same familiar spirit that we tell these people when they say they saw their forefathers, and we say it's familiar spirit. Praise the Lord. Ajụjụ ya na na anyị ndị na-eme na oge ụfọdụ ha sị na ha rọrọ nrọ ebe nna ha maọbụ nna nna ha bịara kwutere ha na nrọsị gaa mee ihe dị otu a mere otu a anyị na-agwa ha na ọ bụ ụmụ mmụọ ọjọọ na-egosi ihe a mana ọ na-abụzi n'etiti anyị ụfọdụ n'ime anyị sị na ha nọ na nrọ wee hụ otu onye n'ime otu anyị nwụrụ anwụ ka a sị bịa mee ihe dị otu a nke a ọ na ọ gaghị abụkwa mmụọ ahụ anyị jụrụ ajụ na-abịa in the book of Hebrews chapter 9 verse 27 n'akwụkwọ Hebrew, isi itoolu ahịrịokwu nke iri abụọ na asaa it is and as it is appointed unto men once to die but after this the judgment ka mmadụ nwụọ naanị otu ugbo nke a gasịa ya it is appointed unto men once to die After this, the judgment. e mewe nye mmadụ niile ka ha nwụọ naanị otu mgbe nke a gasịa ikpe so ya. So, all the people who have died have died and are facing judgment. Ka ha rabu ndị niile nwụrụ anwụ anwụgo, ha nwa agagokwanụ wee zara ọnụ ha. They are in hell now in spirit and soul. Ha nọ n'ọkụ ala mmụọ na mmụọ ha na mkpụrụ obi ha. If you pick up somebody and start beating him, beating, he's crying, you're hitting him, you're, he's crying. Can he make telephone call? Can he say, hey, here they're beating me, here, here they're beating me. Bah, bah, Can he do telephone? Can he ga-asị ya, if you see the condition of the dead in hell, you will know that they have. what would they even tell anybody on earth? Do they have any time to tell a person on earth when they are passing through fire? Bah! Poof! Poof! Bah! Poof! Poof! Upon their body. Will they be talking to anyone? Onye nọ kumwa ana a na-ama na aka ekpe o If ohere are ebe against na na-aga ezi ozi o nwetago onwe na-ege ntị ihe ya Beside hellfire is a pit. <coughs> Karịchasịa ọkụ ala mmụọ n'olulu It's a pit you cannot climb up from. Somebody that is in the well inside. Onye no mi. And fire you pour petrol and burn him inside the well. ya can he climb out of the well? That's the condition of people in hell. How much more the man is in the pit. The Boko Haram threw him into the pit and are still surrounding outside. Can the man come out and call at his people? nke ka ibe ya njọ bụ na ndị boko na ndị ahụ kwakpuru ya na omi na-esu ya ọkụ ebe ahụ werekwa ndị agha ma mma ma ụta wee gbaa gburugburu ọ ga-apụta dị si ebe ga wee chọọ onye ga-enyere ya aka any person that comes up who has died any picture you see any resemblance you see has no connection with that man that has died onye ọbụla ịmanwụ ụra anwụ ụdị esikwasị ga e gosi gị ya pụtara nụ o nweghị ihe jikọrọ ya na onye ahụ nwụrụ na bụ na ọ bụ onye ọzọ it is the devil or god that can use the image of that person not that person himself naanị ekwensu ma ọ bụ chineke ga-ewere onyonyo onye ahụ wee bịa gosi it depends on the content of the message ọ ihe o hiwere isi na okwu onye ụdị ozi onye ahụ ji wee na-abịa ihe dị n'ime ya you will know according to the content of the message ihe dị n'ime ozi ahụ ga-akọwara gị onye o si n'aka ya na-abịa God is a good God Chineke bụ ezi Chineke He can use an image that you will not be afraid of you will remember and give you a message of life a message of righteousness a message according to the Bible, you won't see evil in that message. It's God that used that person. Ọ ga-ejiri onye maara nke ọma ịgaghị ama jijiji ma ọ ụjọ wee bịa gwa gị okwu okwu ọ ga-agwa gị bụ okwu nke ịdị nsọ okwu nke ezi omume okwu nke agbamume n'ime okwu ahụ ị achọpụta ihe ọbụla bụ ihe arụ n'ime ya Oh, the devil who wants to do evil, who wants to bring confusion, can use the image of that person and begin to say things that will still idolatrous things, things of witchcraft, things of evil, things of hate, things of awe is the devil that a demon took over the face of that person and is using him Otherwise, as for that person, is inside a pit of fire, is surrounded by demons, is being burnt every day, is crying every day. He has no power forever to come up to appear to anybody. No, onye ị ga ịmakwa nke ọma wee bịakwute gị mana ozi ga-esi n'ime ya pụta ga-abụ ihe ga-eji gị egwu ihe ga-eme ka ị ga tinye aka n'ihe na-adịghị mma ihe ga-eme nke chineke ị ga-amata site n'ozi ahụ onye o si n'aka ya mana onye ahụ bụ onye nwụrụ anwụrụ n'ọkụ ala mmụọ o nwetabeghị onwe nke ịchọ ebe ọ na-aga just as we know of these fake preachers who do their arrange as our sister here said they put a mama on somebody's uh, somebody's head and now say ah yes there's somebody there your uncle is, plan is planning to do evil on you come can you come here Yes. Eh, eh, eh, can you can I have pure water from anywhere? Anywhere? All RNG business. Demons do RNG for idol worshippers. An idol worshipping community. They do many RNG that when a child is born, there can be a mark on that child. Yes. The father that had a mark. Oh, we have seen a mark. Is because of you are in darkness. And Satan wants to keep you in darkness. That's why he do RNG for you. ndị amụma jezibel nọ n'ụwa na-eme ụka abịa aga hazicha ihe abịa mere gị ọrụ ebube otu a ka ekwensu si eme ya ọ otu mmụọ ọjọọ e wee pụta gaa onye dịka nna gị onye ya akara o nyere nna gị nye ya imi dịka imi nna gị ọ pụta sị he nna gị bịara gị ụwa ekwensu eh, bịara gị ụwa bụghị nna gị satan cannot do arrange to me he cannot do arrange to the church of righteousness because he knows we will discover him ekwensu eh, agaghị anwa anwa tie mmọnwụ wee batawa na hore ọ bata anyị etikpọ isi mmọnwụ anyị ataba ya ọtọ idol worshippers suffer a are from Satan. Because you refuse to believe in God, God Himself has given you over to the spirit of deception so that you will be deceived, deceived, deceived until you die and go and, and go to hell. ebe ọ bụ na ị jụrụ na ị gaghị efe chineke nke dị ndụ onye fezie gị ekwensu ọ ghọrịa gị tata ọ ghọrịa gị echi ghọrịa gị nwanne echi na-aghọrị gị mgbe ị ga-aba n'ili wee gaa ọkụ ala mmụọ Satan does this arrange for you because you are a captive in his hand. Ekwensu na-ejighị azụ okwe n'ihi na ị bụ onye a dọtara n'agha n'ebe ọ nọ. He tells you to go to the graveyard. He tells you to go and lie in the grave of your father. Oh, lie on it. Then you hear a voice. My son. I know what your uncles are doing. Ah, hey, demons. Ekwensu bụ arụ. Everybody say RNG. Onye ọbụla si achịkọtacha Leave that place. All those Satan has, all, the, all Satan has told you, all the dreams you are dreaming that is sending you to, to darkness, to evil, making you to revenge, making you to, to get more this, get more that is from the devil. Don't listen to them. Those individuals have died and shall not come back. where they are, they cannot come back. Even if they went to heaven, as Samuel. They went to, to paradise. Hagar and paradise no be Abraham. It is not possible. Or for any spirit to conjure conjured them from paradise. Ka mmụọ ọbụla agasị paradise Like Saul went to the witch in Indo. Saul gakuru onye mgbasị nọ na Indo. And the witch said, and said, bring me out Samuel. Nwaanyị mgbasị sị, kpọpụtara m Samuel. Where was Samuel at that time? Samuel ọnọdụ ebe In the presence of God. Na iru Chineke ka A witch who has no power like demon mgbasị bịa bụrụ nke nwaanyị enwere dị ike karịa mmụọ ọjọọ o wee gawa ebe ahụ a demon who has no power like Satan. If Satan cannot come to the presence of God, if Satan cannot enter heaven, can a witch have power above Satan to in to call someone from heaven, from the presence of God? from paradise and say, Come up somewhere. Can he do that? ihe nyere ekwensu na omume ọ na nwaanyị mgbasị ga-aga ebe ha gasị sọ mara ngwa bịa ebe ọsịsọ Are you hearing me? Does a witch have power? See me standing here now. Na-eme ebe a nwaanyị onye amụso nwere ike Does a witch e nwere eh, mgbasị in orodo n'orodo ndị orodo nọ ọnọkwa ya near the waterside. Ono ọ n'akụkụ mmiri. have power. o kike, to command myself. to appear in the waterside. side. does she have that power. Okay, ga ga-emenwu so she was she has no she, the witch had no power to call the spirit of Samuel from. from paradise. Amụsị enweghị ike ịkpọpụta mmụọ Samuel ebe ọ nọ na paradise. But then who came? Onye bịazirinụ? Because somebody, somebody looked like Samuel. E nwere onye dịka Samuel bịara njem a. And spoke well. Wee kwukwa were asụsụ Samuel kwuo okwu. It was an intelligent demon. Who have been follow, who had been following King Saul in all his matters. And understood what Samuel had been telling Saul. Had been studying the word of God and know and knew the mind of God. Oh, it was that demon that came out. And began to speak. You disobeyed God. And because you disobeyed God. God will not hear you again. Eh, Why did you disturb my soul? This battle you are going for, you will die there. Who kills people? <laughs> Is it not the demons? So, all those things came from demons. Not from God. Don't deceive yourself. The where your father is now, he cannot come back. He cannot appear to you. Where your great grandfather is now, he cannot come back. Whether he is in heaven or in hell he cannot come back. So those things are demon worship. ọjọọ. Don't worship demons. All these idolatrous things are demon worship. ọjọọ. Don't worship demons. Otherwise, where Satan shall end, you will be there. God has

Go and take bath with this one. Better come to God and confess those things. And let God, through prayer, wash those things from your life. Go and root out those things from your house. Otherwise, demons are sleeping with you. You are dreaming you are seeing snakes. Is it not the charms in your life? Is it not the charm you swallowed in? Oh, that is moving around your body. Is it not the charm? Oh, Repent. Stop idol worship. Stop going to collect charm. Stop swallowing them. Stop burying them. Then, through Jesus, that devil will run away. You will come out of prison. You will be free. You will be free. May God make you free. Ka onye Yes. Another person. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. I want to thank God for being a part of this program. In fact, Satan really fought my coming here, but I thank God that I'm here. To God be all the glory in Jesus' name. Daddy, I have three questions. Praise the Lord. Hallelujah. So, I, as I was saying, my first question is about the second coming of Christ. Uh, the message of the rapture is well understood. But where I'm having issues is with the second coming of Christ. When Daddy was preaching this morning, he said, he, he, he mentioned that same thing again. He said that during the millennial reign, that Jesus will come with the saints. And then he will reign with the saints for a thousand years. That is the second coming that of Christ. That is the second coming of Christ. I've gone out for evangelism and somebody asked me this question. In fact, I got stuck. I didn't know what to say. The only thing I answered that person was that there are some mysteries that we will understand later it's by and by. Because you cannot read. That's why you are not summarizing mysteries. I told Praise you that go and read this book. Everything will become plain to you. You will not be summarizing them into mysteries. You will now say, This is how it shall be. Okay. Daddy, should I ask the question <laughs> that is bothering me? Praise the Lord. Hallelujah. Where I'm stuck, where I always got stuck, is about this millennial reign of Jesus with the saints. Because that person was like, where will the rest of the people be during that reign? The Bible said Jesus, uh, Satan will be bound and cast into the bottomless pit. He said, where will the rest of the people that time be? when Jesus will be reigning. And where will he be reigning from? Is it a spiritual reign or a physical reign here on earth? So I'm somehow confused about that. Then my uh, full stop. Uh, all those that collect that collect six six six shall die. All of them. Okay. But there shall be people who will not collect six six six, although they are still sinners. Okay. Those are going to form the natural mean that shall regenerate the earth, that shall replenish the earth. And they are the ones that shall fill the nations of the world again. And Jesus and the saints shall rule over them. Jesus shall be ruling in Jerusalem as the capital city and shall send the saints into states, local government, and regions, whichever way they shall sp split the world at that time to rule with him over these natural people. n'oge ahụ jizọs ga-abịa nke ugbo abụọ tupu ị na-akụ aka gee ntị nke ọma mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ndị niile natara akara isii isii nakwa isii ha niile ga anwụcha kpamkpam e nwere ndị na-agaghị anata akara site n'aka ha ka a ga-enwe mụbaa ụwa ọ bụ ndị dị otu a ka jizọs ga-achị ọ ga-ahazi ọchịchị ya ọ ga-anọ na jerusalem na obi nke david wee na-achị mba ụwa niile enwere ike ziga gị dịka onye otu anyị gaa Amerịka bụrụ ha ka onye nwaanyị anyị n'aha Jizọs however the government does voters card cannot reach everybody agbanyeghị otu o si wee dị ka a na-azọ ndọrọ ndọrọ ọ bụghị mmadụ niile ga-enweta akwụkwọ eji atụ vootu eziokwu there are people that whichever way you do it in fact when there is accident scarcely everybody dies there are people that will not take this 666 Either because of stubbornness or some other way, or because where they are living, the Antichrist armies cannot reach there. whichever way, there will be people. And those people shall multiply again. agbanyeghị ka antikrist si akpọ gani gani ọ gaghị ejidenwu mmadụ niile a ga-enwe ndị ga-afọdụrịrị site na ndị afọdụrịnụ ka a ga-eji wee nwee ụmụ mmadụ a ga go ahead so that the eh these same people now that will remain, are they the same people that Satan will tempt after he, is released from In the pit? In fact, that's the mystery of man. They will be living with Jesus as the king in Jerusalem, and righteousness and goodness and plentifulness and prosperity will be there. But remember, some of them have not known about him. Preaching on Jesus shall still be going on. Those who are living in the bush, people shall still be preaching Jesus. And you know, sin didn't come from Satan, but from um, Adam. And it is in the blood of every man. So there shall still be sinners. People shall still be born sinners. And you will see the mystery that not everybody wants God in his life. Even when they know the, the goodness of God. See down, look at people here with all the preaching of righteousness and holiness. They are here as members of Horemo. Have they all believed? That is the same thing at that time. n'agbanyeghị na Jizọs ga-abịa biri na Jerusalem wee na-achị ọchịchị ezi omume ga-ejupụta ebe niile amara ngosi na ọganiru na akụ na ụba ga-ejupụta ebe niile onye ọbụla ga-enwe udo nwee ọṅụ agbanyeghị ihe ndị a onye nwere ọbara Adam enwegokwa ya o dịka ha na-etolite ụfọdụ ndị mmehie ka nakwa ebe anwa ọ ga-erukwa mgbe ọ bụrụ na abịa nwa ahụ ọnwụnwa ọbụnadị otu anyị nọcha kịta onye ọbụla jiri uwe nweda onye kpaa na agwa ị mara m o gị ma o because it's these sinners it's these people that Satan can come and tempt ọkwa ndị ahụ ka ekwensu ga-abịa nwụọ ọnwụnwa ha esoro ya But there shall be believers among them. Mana a ga-enwekwa ndị ga-ekwe ekwe n'etiti ha. Among the natural people. Site na ndị ahụ bụ ndị na eso gị eluigwe wee lata. Go ahead. Praise the Lord. Hallelujah. Thank you for that answer. The second question I want to ask is about this church unity. That I want to ask Because I remember at one time I was, you know, having an argument with a man, a man that calls himself a man of God. And he said that um, God called people in different ways to preach different things. That he is called, because anytime he sees me, he will say, Salvation preachers. That's the name he always called me. Then he said that God called different people in different ways. That's all of them are working for God. Then he gave me an example. He said, if you go to the throne of God in heaven, that do I know the reason why that God surrounded his throne with four different beasts that has different faces? That those faces that I'm seeing, this one has the face of an eagle, this one the face of a cow, this one the face of a human, that it means the diversity of God, how God can be. That it means that God is just not in one place or doing one particular thing. Then I said, if that is the case, let me accept what you said that Eh, the eagle face, the lion face, the cow face, and the human face, that they are all different people, different uh, whatever. But then, the Bible said right there before the throne of God, all of them were singing one language, and that is holy, holy, holy. Are you getting me? So, how come you say you are a prosperity preacher? And eh, God called me in the area of healing, God called me in the area of deliverance. So, we that we are preaching holiness, that that is the area that God called us. I don't get that. Ask Him. do you know how to come to see meet him? <laughs> I will. Ask him, Paul, Paul the apostle in the scripture, what was his own specialization? jụọ ya Pọl dị asọ gịnị bụ ọkpụkpọ oku akpọrọ Go to question number three. Don't waste time. Praise the Lord. Hallelujah. Please, this question I want to ask. In fact, eh, I wrote it down inside my book that when we get to heaven, I'll ask Jesus. Mm. Praise the Lord. Amen. Because I'm so confused about that. That is John chapter 11, verse 35. The Bible said Jesus wept. Daddy, why did he cry? Mm-hmm. No, no, no, no, please. It's my question. And I need an answer. Because I went to that scripture, I read that place very well to understand Jesus came to that place and he told Mary and Martha, I am the resurrection, I'm the life. He knew, he, he knew that Peter, uh, Lazarus died. He spent four days before answering that call. He knew all these things. But the Bible said when he came there, I am the resurrection, I am the life. Yet he wept. So I was like, why did he cry? marakwuo na lazarus anwụọ gbuchie oge ruo abalị na wee jere bịa sịkwa na ya bụ mbilite na ọnwụ na ndụ wee rute ebe ahụ jizọs bee akwa ọwụ onye etiga ya Have you also read in the Bible that Jesus ate food? That Jesus ate food. Ate food, ate food. food. He was hungry and they gave him food. He ate. Yes. Oh, yes. Why did he eat food? Because he's a human being. <laughs> he wept because he was a human being. And normally human beings sympathize and cry. okay please no time no time let's praise, go for praise the lord <laughs> Praise God. Hallelujah. Hallelujah. Amen. I'm so happy to be in your midst today. Amen. Daddy has answered some of my questions through our sister that asked the question about recognition. But I am a little bit confused. Mm. we Igbo, we believe in reincarnation, And it is affecting the church of God. In the sense that Some of us, even the pastors, even we believers, maybe if somebody died, they will say, ah, you will not go there and eat. You will not go and see his corpse or her corpse. That if you do, you will die. Something like that. I'm confused in that side. I want to know if reincarnation is real. Uh, ọ chọrọ ịma ma ịlọ ụwa ọ wụ eziokwu ọ bụ ezie na asago ajụjụ ya site n'azụ nwanne anyị nwaanyị mana ọ si na ọ bụrụ na ọ bụ eziokwu gịnị mere ụfọdụ ndị nke kraịst na-asị agakwana ebe a na-eli ozu ka ị ghara ịnwụ agakwana hụ iru onye nwụrụ anwụ what did you gain on the answer i gave the other sister kedu uru ị ritere na ọsịsa m nyere nwanne anyị nwanyị i gain that reincarnation is not real There, you said that it is appointed unto a man once to die but after death comes judgment but we the igbos especially in this Imo state because I am from Anambra. I don't know anything about it. But now I am married at Imo state. Here, when I came here, I was hearing about this recarnation of 18. Onye alọrọ agbara onye to the extent that three people will recarnate one person. I don't understand. And it is affecting them. Ọkwa anyị ekwukwe na ọ gharịrị nji. Ọ gharịrị nji ka ekwensu na-emenụ. Now, stand properly and face the camera. Tell the Ibu in Imo State that reincarnation is not a, is not true. Speak it to them. I give you power. Ah, Amen. Amen. Ndị Igbo Igbo m ka m gwunu elulu ụwa adịghị ire. Reincarnation is not real. It is just familiar spirit. And if you believe in that reincarnation of a thing, it will be affecting your life. Amen. finish. Praise the Lord. Hallelujah. Um, my name is Ibe John. I ah, humble John Ibe. Um, I have this question, to, uh, but before I want to appreciate you, sir. I really appreciate the way you take time to answer people's questions. God bless you, sir. The first question I wanted to ask was on the issue of uh, Horemo being a denominational or not denominational, but you have answered that one. So that brings me to my second question that I want to ask, sir. I want to ask this question, sir. According to most members of Horemo that I've interacted with, even my mom, who is a member that invited me here, and also the man of God that was taking people's testimony, money, He said, That place that you are, and they are teaching you the wrong thing, why not leave it and be a member? So, my question is this Being a member of Horemo, is it a call for you to leave your church or a call for you to be a member and learn and go and teach them? Thank you, sir. Ajụjụ m bụ nna anyị ukwu ịbụ onye horemọ ọ ime ka isi na nzukọ gị pụta ka ọ bụ ịbụ onye horemọkụ ịbịa mụta na oroma ị ganye aka wee kụziere ndị nzukọ gị Actually, Horemo is non-denominational. It is all denominational. Ije ozi nke Horemo dịrị ndị niile bụ ndị nke Kraịst ma ndị na-abụghị dịrị ndị nke Kraịst. Or as we call it, interdenominational. Ma ọ bụ ofufe nke jikọtara ndị niile si ebe dị iche iche. Horemo is for all churches. If all churches will understand the mind of God, then all churches should be for Horemo. na ndị nzukọ ihe chineke na horemo our mission is to make denominations righteous and holy iji ozi anyị bụ inye aka ka denomination ndị a na-achite n'ịdị nsọ nakwa ezi omume and to unite the body of Christ in the doctrines of truth righteousness and holiness mee ka nzukọ kraịst niile gbaa gburugburu ka ha dị n'otu n'ozizi na mmụta n'ịdị nsọ na eziokwu na ịhụnanya in this way we prepare the church for the coming of Christ. See, n'ụzọ dị otu a ya enwe ike we nzukọ Kraịst ma ọbịbịa na ka ọbịbịa Our desire for the ministers is to associate with Holy more and learn this thing the Lord is giving to us here and go back to teach it to their churches. ọchịchọ obi anyị na mgbalịsi anyị ike anyị bụ nye ndị nke si na akpọrọ ha n'ije ozi a ka ha mụta ezi ozizi a nwere ike gaa na nzukọ ha wee kụziere ndị ha ka anyị wee na-asụ otu asụsụ dịka ndị na-eje otu ebe. Same with the members as you come from various churches to learn these things you also go back there and teach them this but you cannot maintain this truth if you are not together. That's why we have units and chapters. So will, as the messages are being played to you, being preached to you, and as you attend conferences of Horemo, you remain fresh with the knowledge of the world, so you can teach and preach to your people. dịka ndị na ndị memba ha bụrụ na ha bịa mụtakwa ha ga-aga kụziere ndị nzukọ ha mana anyị na-enwe unit nakwa chapta ga-abụ ha na-abịa na-enwekwa mmụta na-eto n'ogogo na-amazụkwa na-eso na-aga ma kọnferensị anyị niile ọ ga-eme ka ha bụrụ ndị dị ike nwekwa ike ije ozi dị ka o kwesịrị na nzukọ ha but the problem our members encounter even pastors is that these denominations are entrenched they have sunk down root in their error in their false doctrine that some of them will not want to receive new light ụfọdụ ndị ee eh, denomination a ha agbago mgbọrọgwụ tọọ ji na nzukọ na ozizi ha bụ ụgha ha enweghị ike ịnabata ihe ọhụrụ nke ga-eme ka mgbanwe dị ihe ọ sọkwara gị mee ha ga-achọ ịnọgide sere ekwensụ wee laa ọkụ mmụọ they see these members who have known the truth now as enemies coming to spoil their church. ndị a mụtagoro eziokwu ha na-ahụ ha dị ka ndị iro bịara ikponyere ha aja na garị They see them pouring sun in their eyes. Ah, they arise and persecute them. We don't want you. Ah, Get out from this place. And of course, the Bible says if you go to this place and they reject you, what should you do? Bible says, move to another place if you are in a place and you try to tell them the truth, try to influence them, and they reject. They do their evil in your presence. Oh. You may not have the strength to bear with their evil because they may pull you back to sin. It is better for you to leave that place. ọ bụrụ na o nwere ebe ị nọ ịmụtago eziokwu ị na-ahụ ụzọ achọ ka e were akwa kechie ya anya ka ikpukwa ise ọzọ ọ bụrụ na ọ gaghị ekwe gị na ha omume ị ga-achọ ụzọ gị Jesus meant to do good to the gatherings he healed a madman there. He was to do more, but they came to him and said, Leave this place. We don't want you. Our <laughs> economy is being affected. Please, we don't want you. Did he leave? Jesus, onye obiọma bụ ihe ọma n'obi gaa n'obodo gadarins wee gwọ onye onye isi mmebi na-enye ha nsogbu otu onye ahụ dị ya mma kama ha ga-enye ya ohere ka ọ rụọ ọrụ ọma karịa asị ya nwoke m nke anyị mere ka na-enye anyị nsogbu si ebe a pụọ tupu anyị na-aga emebe you are a minister you have come to receive great brighter light. And you go to influence your denomination. But headquarters are saying, stop preaching that. Stop preaching that. You say, but this is the word of God. He said, no, stop it. Otherwise, we will dismiss you. And actually, they dismiss you. Will you not leave that place? ọ bụrụ na ị bịa mụta eziokwu a nke ga Chineke i wee lachie na nzukọ gị na-akụzi ya e wee si n'isi mmiri wee nye gị iwu si nwoke m kwụsị ihe niile ị na-akụzi anyị ga-agba gị mkpe ị ka na-eme achụpụ gị ịkwụsị ịkụzi kedu ihe ị ga-eme gị na ha ga-aga lụwa ọgụ some of them that are affected in this way withdraw and move to another church another denomination to be member there and so that they can be accept, um, uh, blessing that denomination Others withdraw and say, we will not be, we will not join any denomination. We want to remain like this. So whatever is their decision, as long as they maintain righteousness and holiness, they are accepted. ya ndị nke gagoro agba ha dị ka akpị ọ na-abụ aṅụ gbaa nwata ọhụụ nnukwu ijiji ọgbara ọsọ Is that okay now? Yes, sir. Thank you very much. Last na Jizọs aka. Just last person. Onye nke na-abịa kịta bụ onye mmechi. Praise the Lord. Hallelujah. Daddy, I don't know. I have about five questions here. Amen. Move, let me hear. Please, uh, my first question goes like this. That is, as a prayer, I was opportunity to attend. So there's a, I found out that in that prayer, there's a tons different tones that we are using. And that tone they are using, all the people here, there, that's among them, say those that organize the, that organize the prayer, we are hearing the tongues, except one person. And that, that uh, tongues they are hearing, they are using it to, will I say that the thing is directing them on where, according to them, maybe if there's anywhere they bury something, They will go there. They, that spirit is leading them, leading them. They go there. They will just drag that thing like that. They just go as if they are going to the bush and throw it away. They do like this. So I want to know that prayer is it real? That's my first question. I don't know it, but I don't think so. Ah, agwọ ebe o siri rie nri ya si ebe ahụ wee rituo ọ ah, gị nwa jere ebere otu unu si wee kpee ya anyị anaghị eme otu ahụ na hụrụ m ọhụ Amen. Amen. Second question. Nke abụọ. So that is my second question is on uh, the message you preach on Thursday concerning the commonizing God and His word. So my question is here is this. Like when you were preaching, you said that even a leader, uh, uh, workers, they commonize God. Let me use, for instance, let's assume that I'm a unit leader or a chapter leader. And I discovered that even at the altar, when I'm preaching at the pulpit, I will display anger, maybe before the, the members, uh, the point if there's any child or anybody that misbehave, I will just shoot my microphone by the corner, maybe handle that person, may not be beating the person, but with a harsh tone, I scold the person. Daddy, thank God that after the message on Thursday, we all come out for altar call. But if we, as we time goes on, but we are not praying that it should continue. If such person should continue like that, what do we do? Should we leave the, should the member leave the, the unit for me? Maybe divert another unit, or should we still continue with that uh, leader? Praise God. Anyị anyị na-emewo ọzọ emekwala. Ee, ozi nna anyị kwụziri. na a na-eme ka aha chineke na okwu chineke bụrụ ihe a na-eleda anya ajụjụ a wee bụrụ ọ bụrụ na o nwere onye nlekọta unit ma ọ bụ chapta na-eme otu ahụ na-eme eyi ụmụ mmadụ egwu ọ naghị ekwe ka ahụ ruo ha ala n'ikpere chineke emechaa ọ malitekwa mebe otu ahụ anyị ga-aghara ya ebe ahụ wee gachawa unit ọzọ he has a leader over him if you know he is doing wrongly One, see him and tell him, Sir, this thing you did the other time, which I saw it wrong. I saw it this way. Others saw, saw it this way. Correct yourself. If he is too tough for you, report him to higher authority. Eh, ọ dịghị mma ọ na-ewute m na-ewutekwa ndị ọzọ onwe onye chọrọ ịgwa gị ihe nna agwa na ihe a ga-emebiri anyị ihe ọ bụrụ na oge geghị gị ntị ị gakwu onye ka ya n'ogugo wee kpesa Praise God. Hallelujah. My third question is on uh, Daddy. I find out that uh, um, like the area of earring jewelries, God has been helping us. Like we are handling children, little children. And God has been helping us. We are carrying it to our schools and uh, they are body to eat. But there's area that is very tough for me is on the area of uh, making use of trade. That's trade. We have rubber trade and we have normal trade. So one day I was discussing with a sister. A sister said, I should also tell the children not to be plating uh, rubber trade. But to me, I don't know how, I don't have a strong word to stand on that. That is not a backup, backup to what I will use, the area we use in the Bible to preach to the parents or the children concern that uh, um, rubber thread. So that I need uh, your divine, that is a word from you that will guide me in that aspect. Praise God. Uh, otu esi eji ngwa ọ sị na Chineke enyere ha aka ma ebe a na-azụ ụmụntakịrị n'ụlọ akwụkwọ na ha na-eme ike ha na ebe na-enye ya nsogbu bụ ihe eji eke isi owu eji eke isi na ụmụaka asị ha ejikwa na rọba wee kee isi kedu ebe a ga-arụtụ aka na mpaghara akwụkwọ nsọ wee gbado ụkwụ kwụsie ya ike we are not pursuing the wind anyị anaghị eti ikuku ọkpọ Paul said, I'm not boxing the air. Paul said, What we are pursuing is worldliness to ensure we remove worldliness from the believer. Ihe bụ isi sekpụ ntị na anyị chọrọ ka anyị tichapụ ụwa n'obi ndị kwere ekwe. Why are we saying you should not use attachment. You should not palm your hair. You should not uh, use weave on because those are false here. And the Bible tells us, don't change the truth into a lie. ihe anyị ji na-asị gaa gbakwunyere ihe ọbụla na nke obere ma nke ụzọ na ọ ka ị ghara ime ihe chineke kere ọ bụ ebuzere ụgha ya mere anyị na-ekwugide ihe ndị a the hair god didn't give you from the beginning don't put it on ntutu na-abụghị chineke ji aka ya wee tinye n'isi gị kwanyekwana ya don't run after long hairs that will be dangling at your back it is learning. that's why the women of the world do aga na chọọ ntutu ị na-amaghị ebe o si wee hịkọọ ya ọ na ogbe azụ n'ihi na site na chineke emena otu ahụ and the bible says love not the world neither the things that, that are in the world. If you love the world, the love of the Father is not in you. ọ bụrụ na ihe niile dị n'ụwa, ọ bụrụ na ụwa n'anya, ị mara na nke Chineke kọrọ ụkọ n'ime gị. We told you not to use earrings. Why? Because the Bible tells us you should not put on gold or jewelry. anyị si gị eyikwana ọla ntị maka gịnị akwụkwọ nsọ si ka ị ghara iji ọlaọcha ma edo ma akụrụngwa ndị a wee chọọ onwe gị mma because the holy women of all adorn themselves without jewelry. n'ihi na ndị bụ ụmụ nwaanyị dị nsọ na mgbe ochie buru anyị ụzọ kpere Chineke ha ejighị ihe ndị a wee chọọ onwe ha mma now come to trade dịka o metụtara owu eji eke isi using natural trade to tie your hair or to weave it is not a sin. Iji owu nkịtị nke anyị maara ụmụ nwanyị agadi nwanyị ji eme ihe iji wee kekọta isi gị ọ bụghị mmehie. But even that you must avoid fashion. Mana agbanyeghị nke a ị ga ewezukakwa uche gị n'ebe ịchọ mma Plating your hair after the manner the world women played their hair. ịbịazie kpaba ya ọ dị ka ụdị ahụ ndị na-amaghị chineke ndị na-achọ ka ahụta si akpa ya. when i say the world i'm talking about the sinful women who are looking for something to, uh, to appeal to somebody to attract somebody in their pride how they do it don't do it like that. anyị na-ekwu ụwa anyị na-ekwu maka ụmụ nwaanyị ndị na-ebi ndụ n'ihe ọjọọ nwere ihe ha bụ n'obi ha ji eke ụdị isi a ka a mara onye a ga-esi na ya wee mata n'ọnya the Bible says you shall know them by their fruits na ọ bụ site na mkpụrụ ha ka ị ga-eji wee mara ha now come to using trade abịa n'iji owu eke isi which type of trade kedu ụdị owu that can give you normal natural clean hairdo nke ga-eme ka ọ bụrụ nnọọ ihe dị ka chi esiri kee ya ka ị were eke kekọta n'isi gị ka ọ dị mma ile anya you will notice that all this uh, fashionable hairdo crept into the church in the 70s I mean, in the late 70s and eight, from that late 70s to the 80s ọ bụrụ na ile anya nwa ntutu nwa onye ọzọ ọ bụ na ọgwụgwụ nke afọ 70 banye na 80 ka ọ malitere wee na-ezobata onwe dịka onye ori na etiti nzukọ kraịst when the women of old were using this siphon thread to weave their hair it was normal it was not for pride it was just for cleanliness mgbe ụmụ ndị dị nsọ na mgbe ochie na-eji ya na-ekekọnata isi ha ọ bụghị maka nganga ọ bụghị ịchọ ihe na-achọghị ha ọ bụ naanị ka mmadụ wee jide onwe ya ọcha but the rubber thread when it came is has a shining property. mana nke mgbe ọ batara ọ na-egbuke ugogbe that you can see it glittering right from far off ị nọrọ ebe dị anya ọ na-asị gị lekwa ma anọkwa m ebe ka m si adị that is considered to be worldliness e wee na-ahụta ya ihe sitere n'ụwa it is now something put on for the pride of the woman ọ bụ ihe n'isi nwaanyị ka o wee gosi anyị makwa ndị anyị bụ the wool that the woman introduces to her hair uh, uh, makes her hair very big what for back again Also? because of the thoughts of your heart to you want to look fashionable to fascinate somebody it is considered to be in your done because of your pride e nwere ihe na-akpali gị n'obi ka ime ya ka e were soro na ndị a na-ele anya ọ bụ nganga nke ndụ it is not the natural size of your hair ọ bụghị otu ahụ ka isi gị kwesịrị ịdị so all these excesses you are asked to put them off ihe ndị a niile na-emebiga ihe oke anyị sịrị ka iwepụ ya na ndụ gị and dress normal wee mee onwe gị dịka onye dị nta na onye wedara onwe ya n'ala natural with the decency of God so that people can know you and say this is a Christian woman. ya onye nke onye ya. Some people will say it's difficult to come as a fun trade. Even the tailor's black trade can be used. Ụfọdụ na owu isi nke mbụ ha adịghịzi ọ bụkara nke eji adọ akwa dị oji were were chịkọta But not different colors. No, the normal black thread can be used. it gives you decency neatness and simplicity of godliness there are people who come up again and say don't plait your hair at all don't weave your hair at all. Don't tie your hair because the Bible says not the plaiting of the hair. enwere ndị nke bịara sị anwakwa na anwa kee isi gị owuo ma ọ isi nkịtị na Bible sị gị ahịkọkwana isi gị ahịkọ the Bible needs interpretation akwụkwọ nsọ chọrọ nkọwa interpretation should come from holy people holy teachers mm nkọwa ga-esite n'aka ndị nkuzi dị nsọ. Interpretation should come from, from the inspiration of God. Nkọwa ga-esite na mmughe nke mkpughe nke mmụọ Chineke. Interpretation must agree with the total truth of scripture. Nkọwa ga-ekwenyerịrị ihe bụ eziokwu nke dị n'akwụkwọ nsọ. People that have waved their hair in godliness or use thread to tie their hair in godliness. Testimony has come after their dead who were real Christians that they have made it to glory. ndị anyị maara otu ha si wee kpere chineke na ozuzu oke bụ ụmụ nwanyị ndị kere isi ha eke na ndị jiri owu ochie wee kee ya ọgbụgba ama na-egosi anyị na ha bụ ndị nọ n'eluigwe ndị a nabatara if a woman does not tie her hair does not weave her hair and leaves it so gradually it will become short like the hair of men. and the bible says long hair became, um, eh, eh, is becoming for a woman is for a woman men should keep short hair and not long hair na mma wee nye nwanyị na ụmụ nwoke agaghị enwe ntutu toro eto kama ka ntutu ha dị nta then why do you leave your hair undressed until it has come to be that of man gịnị mezi iji wee lefuru isi gị anya ruo mgbe ọ na-atalata wee dịzie ka nke nwoke Those are wrong teachings given to you. And now, especially in Igbo society, you have women that cut their hair and go with short hair karịchasịa n'ala Igbo ị ga-enweta ụmụ nwaanyị kpụdatara isi ha dịzie ka ndị na-agba bọọlụ you will find it if they are in police force and dressed like other policemen you won't know who is woman among them if they are moving in the society you see them moving with this short hair and the glory of the woman that is achieved by long hair, you won't see in their lives. ọ bụrụ na ị bịa ebe ọgwa ị na-ene ha ntutu ha akpụchara akpụcha ịhụ na ebube na ịma mma nwaanyị ha wee pụọ so you who are of god among the women don't cut your hair low and be moving with it empty. gị onye bụ onye nke kraịst bụrụ nwaanyị maybe you pumped your hair and now you, you, you have believed in christ

Follow this teaching. Soro osisia. It shall be well with you. Oga adịrị Dress clean, dress godly. Jie no, n'ụdị ọ Chineke. Avoid those people who say, I dreamed that Jesus told me, or an angel said, any woman that tie her hair, any woman that plait her hair, avoid that dream. It's not coming from God. ndị na ọkụ Thank you so much. God bless everybody. kụpụrụnụ Jizọs aka ebe a ka anyị na-awụsa ọwa kwụsịrịnụ Jizọs aka ike